ehyia wɔn wɔ ekyi maa ne mu eri kan ama mu eri kan nɔ onye mekele mu eri ara mekele liɛ ụlọ a na-alụta anyị abụghị na sọnde elu ọnụ ọmụ nke mụ mmeche nke ụgwọ pepas ya ọ nke mgbu eri legesi ka anyị na-eli ịhụ ya na igwe ọ ya abalị gị gbakwa oli kabinet gị gbakwa oli kabinet gị igbo daalụ ọtụtụ aka ya ee igwe anyị kelele gị alụ na n'eburu oge ụzọ wee mekwuo nke m ọ ya dị ka mkpali ana o nwere ka ọ dịbụ na n'igwe fesiri ihe mgbe ọ dị ka mkpali n'ihe bụ n'obi ka o mere n'igwe mere ihe bụ n'obi na omekọtawa n'aba anyị niile thank you ọ dịrị m sọpraịz ihe mere na o jiri dị m sọpraịz bụ ọ dị na mbụ eme launching Bethany. All the Lord one there. All of in your Thank you very much. Uh, Biko, uh, Acham Kambogo te onye ọzọ. Ya launchila anyị. A personality we know too well. My personal person. The only, if I call her one of the youngest philanthropists, I will Norman Balayi dey serve Anambra as a eh, whole. Oh emanamana atra ase last week if i'm not mistaken kọlima this week ọgbẹlẹ nkwa na school niile primary school niile dị na mwere gaga dudu n'oye nye ọya kwuru ụmụ arọ niile ụmụ arọ lu mmadụ 100 ụgwọ akwụkwọ ọ dị na mfe eme last year ụmụ nwaanyị ndị dibịa nwụrụ mmadụ 50 odu ọgba avụ abụọ taba onyebe niile 50 50,000 inch onwe ndị o gosiri ma gbakpọmeji lu ụlọ general hospital ụmụeri ọgwụ obodo tibedevu otibedevu ọ bụrụ na ndị anakọrọ wee rapụ duto na-etriti suwa oge nwere ego odutebe odutebe na-ewe ọkwọrọ m ụgwọ kedu onye ọtọ nkuru nke èyí na-ata nkwụ mmalị nke ọ bụla arapụ ịmụ na mmadụ iwu ufe se nke let me recognize

Nwoke Road second. Igbebute Line Development Umuwe, not just Umuwe, Anambra. The only Igwe Jani si ma ndị Igwe The only Igwe na na-akpọrọ ma na-abụ salari wee na-eje na-ebibe bụ ya. Igwe akpagị bụ salari ndị Igwe 20 bido isi na-eche gị n'ala iche igwe Agwa, arụ ụtọ dịkwa n'arụ. arụ tọzuru gaa ebe onwe ndị ndị anyị igwe e ndị nne ya ụmụ ekelekwa e m ndị nkume ndị ikwu nne m ekelekwa m ụlọ ọda kpọta branch na ebe a biko na ekeresị anụ bụ elu ụmụ ụlọ ochendo mmụọ ibe dịka ga akọkwa na ogume ya kọkwuna mmụọ e elu mana ị na-ekelekwe ka na-ekele nwunye gị maka na nnukwu dị nnukwu nwunye ọ bụrụ bụrụ nnukwu nwaanyị ịlụ, nụrụ o nwere ndị ya akpata ka ihe ọsị dị dadị kapịtalị ka ọ na-ahụ ndị ị chọrọ ịlụ ọ bụ abalị mmụta ka ọ bụ gị mana ọ kwadoro so nwunye chiaman anyị ekele mfe ee ekwurokwa enyi o kwuru nne. mana sire mma advice anyị bụ na udo ọtọ nwa nkwụ bụ otu udo a sị na ndị na-akpa alụ rinne amụsọ e na-enwetara ọbịa ihu anyị ekwusiwo ebe m ekwu mana mma etie sọ ụdị abụọ dị Peter mụnwa bụ Ọgọchukwu obiọra dịbụ Peter o nwere ndị kwesịrị ị na-ebe mana ma agwụrọba maybe have their own reason bajiro nọ but e believe m not for good ka bajiro bịa ebe ibe abụ nna ya unu bụ na onye mmadụ nke ọ na-eme na-adụrụ nwanne ya ọ bụrụ aka ka ị na-alụ mgosie m gị mgbe ị mgosiri mmadụ na-abụ maọbụ ite aka ọrụ abụghị agwọ ya eriri ozi nne mana ezukwa n'ori n'ọịmalịgo ọbụla bụ ezigbo ibe ị na-eme mgosi ụmụnne gị a sị onye nchebe oduru nwanne ya eremesikwa ya na mmụọ elu ka ekworo ekwere gasịa ibe niile abụ rapụ na ekworo nwa erikwa n'obodo eji ama atụ onyinye Chukwu nyere anyị bụ igwe sabe onye ọzọ Chukwu ya emere anyị n'aka na anyị nwere igwe obere ite emeke o nwere ebe ọzọ nọ ya emere anyị wee na-ayọ ụmụ dịka onye ụmụnne m ma ndị yut ma ndị UGA ma ụmụ agbọghọ ma ndị nne iwe nwanne na-eruro n'ọkụ. akwa ọta ego nwanne gị mee gị iwe ọjọọ gwa nwanne gị iwe arụ na o mere ọ bụna igwe anyị nwanwere ka o si mejọ gị iji dakwasị isi a nna kedu ebe iji wee mezie mụ bụ nwa gị ibe igwe nwanyị anyị nwekwa igwe ọ nwere na-adị pafekt and ọ nwere onye ọchị ọbụla anyị ga-asị achịgba ọchịtasịa anụmanụ ndị na-asị ee na asọ nịcha na ezuru obido o siri ibe na ọgụgụ rapụ na ọgwụ dia tie emebisiwo m onye ịkpara aka anyị ka ọ sị gị dia ndị ka na-eme n'ebe ahụ ibe abụ ị na-eme bụ na ị nwere ego ma ichekwuro inwe onye nwe ego kwado ego ya ga-emere obodo ya ihe ọzọ m na-agwa unu dis coming government na abịa nụ onye ọbụla ị na kampen mee ka esi ọnụ ọmarị gị ee ka o win ya jiri ụmụnne gị wee gawa nye ka eji anọ ụfọdụ nọ pdp ụfọdụ nọ apc ụfọdụ na apụta ọ dị m ụmụ ụlọ abụghị ka ebe ọ bụrụ onye apc mere onye abụghị n'ịbụ onye isi nọ na mgbe n'obodo anyị gaba ọ bụrụ pdp mere n'obodo anyị gaba ọ bụrụ apụta mere n'obodo anyị gaba ndị nna na ekene unu ekene abụ niile na ekene unu bụ nọ ụmụ nwoke bụ isi mana anyị ka ụmụ nwaanyị abụọ onu bụ isi onye ọbụla na-emegbu di ya mma bụ ịbụrụ ka iru ụmụ si a abụrụ ka iru ka iru ndị ọzọ dị na ntị ugo oyibo na-eji iru ya dị so wee na-ayọ unu biko nu ka anyị chọba nu udo ka anyị rapụ na ekwolu ndị niile na-edibe na wasapụ unu emebizi na emume ma ndị na-ede ma ọ bụ gị dee maka chibel chibel ị na-ede maka ya emesiwo ụwa ya whether you like it or not onye ka nna ya dịko nka nyere ndị nwanyị be anyị aka aka azụta ya enye bụ onye weta ọbụna ụmụ akwụkwọ ndị ya zụjiri ezụba ọbụna ndị na-amụ ọrụ ka enyere aka ma wee mụọ ọrụ inyere m aka ego ọbụla ị jara taa n'anya bụrụ mmebi mmụnwa bụ ọgọchukwu na ọ ya ekwe m ama mmadụ ọ na eneta care arọ them month maọbụ every year so na mmebi na okwu wee kwukwu unu ana m asọpọt dis tin a e na-eme taa with the sum of 300,000 naira cash oge ụmụnne ya oge ụmụnne ya ndị nna anyị Lagos branch ana m eji 20,000 emelu n'ọzọ yes ee anyị kelele gị thank you very much ma ọkwa ka ị na-alọchi ndị ọzọ ka ị alọchigbu mmụọ ogomunne ya mee ka ị lọchikwuo m ka akwụkwọ olu gị thank you very much ah, ọgụgụ ụmụnne ya nọ na-ekwu okwu ọ sị na na ụmụ nwaanyị ka ụmụ nwoke wee mara ee ah, unu nunu bụ ụzọ wee tagburu osisi nke amamihe ahụ ibi sef ọpọ na unu tasịkwala enye ya nwoke ka nwoke taa amala ibe nwoke atasịkwa anya dakwa esam chineke si ebe ọ si pụta gba adam adam adam ele ebe ị nọ simple question anọ m na ndịda ụda abụọ na-eji na aka ikpe ọsị ee onye nwaanyị abụ m onye bụ ọtọ so thank you very much ọbiko if you are the one of this vehicle fk six oh four gb hundred pounds asi na ata ẹgbẹ gbogbo náà kò dára ọgbọ kíkọlù nkk six oh four gb hundred pounds bíkọ gámàlì fẹlẹ mọtò. Thank you very much. Ogun Monday lọ́tẹ̀ẹ́ wà jìnnà.